onye nwe m chineke nke ịpụrụ ihe niile ka anyị ji ekene gị n'ụbọchị taa onye nwe anyị ga-edu gị ma chekwa gị nwanne m enwere m ya n'ebe ị nọ ma nwee mmasị n'ebe ị nọ n'ihi na ịbụ ezi nwanne m n'ebe ọ pụrụ iche mara n'ezie na ị bụ nnọọ onye anwa chineke chọrọ ri ka ọ dịrị gị na mma ime arọ gara aga na arọ kpụrụ arụ mana chineke anyị chọrọ ri ka ị site n'ime agba wee ghọta ihe ọ chọrọ ịgwa gị anyị na emepụta gị n'ụbọchị taa na ihe obiọma ndị Word International ndị na-enye anyị nri nke ndụ nri nke ime mmụọ aga mbụ nwanne gị nwoke anwa bụ chukwu nọ nso francis chukwu nọ nso ebe ụkọchukwu gị ana m asị nwanne m iru ọma ga-akpọ gị n'ụbọchị taa ịdị mma nke chineke ga-adịkwa n'ime ndụ gị onye nwe anyị ga-edube gị ma chebe gị akwụkwọ nsọ na-akọwara anyị otu ihe dị mkpa n'ụbọchị tata m chọrọ ka anyị tụlee nnọọ nke ọma a maara nnọọ bụ chineke chọrọ ka anyị tụlee okwu a agwa na chineke anyị ka o mere gị ebere ka o nyere gị aka ka iwe sonye nke ọma ada na mba n'ihi na chineke anyị nwere ihe ọma nke o tinyere oge eji gị n'ụbọchị taa anyị ga-elenye anya n'ime okwu ya akwụkwọ abụọma isi nke iri isaa na otu anyị ga-elenyezi anya na okwu nke lụọ amaokwu nke nọ wee kọwa sị chineke m mee ka mgbapụ n'aka onye na-emebi iwu n'ọbụ n'ọbụ aka nke onye na-eme ajọ omume nke na-emekwa ihe ike anyị lee anya n'ime okwu a dịka o kụziri anyị ọgwụgwọ na a bido na mbido ya vaasị nke mbụ were onye isii o nwere ihe ọ kọwara abụọ sị n'ime gị jehova ka m gbabaworo ekwela ka ihere mee m ruo mgbe ebighị ebi n'ezie n'ezi omume gị na-agbapụta m mee ka m gbapụ tọọrọ m ntị tọọrọ ntị gị n'ala zọpụta m ghọrọ m oke nkume nke ebe ebighị ebi nke m ga-aba n'ime ya mgbe niile inyewo iwu ịzọpụta m n'ihi na nkume m dị elu n'ebe m ebe m wusiri ike ka ị bụ Chineke m mee ka mgbaba mee ka mgbapụ n'aka onye na-emebi iwu m aka nke onye na-eme ihe ọjọọ ma ọ bụ ajọ omume na n'ime gị ka ha dị n'ihi na gị onwe gị bụ olileanya olile olileanya m onye nwe anyị Jehova gị bụ ntụkwasị obi m site na nwata n'elu gị ka m gbabaworo site n'afọ nne m gị onwe gị bụ onye na-ewepụta m n'afọ nne m na gị ka m na gị ka otuto m ga-adị mgbe niile ebighị ebi eme m dịka anyị na-agụzi n'aba ihe bụ isiokwu anyị pụtara ọsị onye nwe anyị napụtara anyị n'aka ndị ọjọọ mana a m ka anyị lee anya n'ime otu a ịfụta otu chineke si wee napụta nwanne ya nwoke n'akwụkwọ abụọma nwanne nwoke bụ david gịnị ga-eme ka chineke wee ga napụta nwa nke mmadụ n'ihe gbasara ihe ọjọọ maọbụ n'aka ndị ọjọọ gịnị ga-eme ka chineke napụta mmadụ na ọtụtụ ihe nke na-akpagbu ya maọbụ ihe na-enye nsogbu na ndụ ya ọ bụ sọsọ mgbe nwa nke mmadụ matara n'ezie ihe ọ bụ n'ime Chineke nwa nke mmadụ kwesịrị iwepụta ndụ ya n'ihe ziri ezi na ibi ndụ ziri ezi eme e, mgbe a na-agwa anyị si anyị egbuna mmadụ anyị akwa n'iko anyị ezu n'ori anyị ewere ihe mmadụ na-abụghị ihe nke anyị anyị e, emegbuna mmadụ ibe anyị na ọtụtụ ihe ndị ọzọ yichasịrị nke a gaa bụ na bụrụ ịgụ anya na akwụkwọ Galatians chapter 5 verse 19 ọ sị na ọ gụpụtasịrị anyị ọtụtụ ihe niile dị otu a bụ ọtụtụ ihe nke eji wee na emebiasị ndị mmadụ ee mana dịka akwụkwọ nsọ kọwara anyị n'ime ihe ndị a niile ụfọdụ na-ewere okwu a dịka Chineke na-enye iwu ka anyị wee fee ya mba Chineke anyị na-enye iwu a ka ọ wee dịrị gị nwa na mma ka ọ wee dịrị gị na mma maka ihi na Chineke achọrọ ihe ọjọọ ịdakwasị gị ụfọdụ ndị mmadụ na-ewere na chineke na-akpọfe okpoku ka ha kpere ya bụ chineke maka iyi na chineke chọrọ onye ga-ekpere ya ọkpụkpọ oku chineke na-enye n'ime ndụ anyị bụ ma iji gosi ịfụnanya o nwere na ndụ anyị ọkpụkpọ oku ọ na-enye na ndụ anyị bụ iji gosi anyị n'ezie na anyị nwere ohere ohere inwe ike ịbanye n'ala eze n'igwe na ọ bụ na anyị lenye ya n'ime ihe ndị a niile anyị ga-afụta n'ezie na na ndụ david na chineke kpọrọ okpu oku ma kụziere ihe ọ ga-eme n'ime irube isi nke David Chineke wee bunye anyị enu anyị lee anya na ọtụtụ ndị mmadụ ndị kpọrọ oku n'ime ndụ ndụ ha n'ime okwu Chineke anyị ga-afụ na ndị rubere isi ihe dị ka n'oge mgbe ochie Elija na ọtụtụ ndị ọzọ rubere isi na Abraham Chineke anyị nwere ngọzi wee nyere ha maka ihi na ha rubere isi ma nwee okwukwe n'ime ya bụ Chineke anyị ịnye anya n'ime ndị apọstọls dịzi iche iche ị ga-afụ n'ezie ka aka Chineke si wee dịkwasị n'aka ndị dị otu a n'otu n'otu maka ihi nrubeisi ya nwere n'ime ya bụ chineke mana n'ime ndụ gị n'ụbọchị tata mara na ihe bụ isiokwu anyị bụ ịnapụta ịnapụta anyị n'aka ndị ọjọọ ịnapụta anyị n'ihe ọjọọ dịsi iche iche ime ndụ anyị n'ụbọchị tata ụfọdụ na-ayọ chineke chineke napụta ha ụfọdụ na-ekwu na-asị chineke ekwena ka ndị iro jide m ekwena ka m banye n'aka ndị ajọ mmụọ maọbụ n'aka ndị ajọ mmadụ yes chineke anyị achọghị ka ị gbakpuo n'aka ndị dị otu a mana o nwere ihe ị ga-emere chineke ihe akwụkwọ nsọ na-eme ka anyị mata n'ezi ọ sị na mgbe a na-asị gị enwe na anya ukwu n'ebe mmadụ nọ egbu na mmadụ esi ori emena ọtụtụ ihe dị iche iche ihe chineke ji eme ihe ndị a niile bụ ka chineke wee wee wee bata n'ime ndụ gị were ọnọdụ ya wee hazie ọnọdụ gị ka o wee hazie ọnọdụ gị na ụdị na ndị ọjọọ ama nkwudo gị fe ama mfụ gị maka ihi na mgbe chineke agaghị na n'ime ndụ gị ọ bụrụ na ị chetara ihe mere na moses asa asenu nwere ebe moses rutere ewee zie ịbụ akpụkpọ oyi n'ihi na ebe ọ nọ bụ ewe nsọ arụ gị bụ kwesịrị ịbụ ebe nsọ wenyere Chineke ndụ ị na-ebi ebi kwesịrị ịbụ ebe nsọ wenye Chineke omume gị kwesịrị ịbụ ebe nsọ wenye Chineke nzọụkwụ gị kwesịrị ịbụ ebe nsọ wenye Chineke so na ị ga-ewezuga onwe gị n'ihe ọjọọ ndị a niile ka ụbọchị gị wee dị anya ka Chineke were aka ha si ọnọdụ gị n'ebe ị ga-esi wee na-enwe ọṅụ ijere Chineke osi ihe a na-agba anya anya emesina ihe ọjọọ bụ ka chineke wee were ike wee rụọ ọrụ kwesịrị na ọ ga-alụ maka onye nwe anya na-ebi n'ebe jọrọ njọ ode ebi n'ụlọ jọrọ njọ ụlọ mmehie na mmetọ nọ n'ime ime arụ gị kwesịrị ịbụ ebe nsogbu nye chineke mmehie na mmetọ ekwesịrị nọ n'ime ya mana mgbe mmadụ nọbasịrị na mmehie wee na-anọdụ na mmetọ ihe ọ ga na-afụta bụ akara ngwa ọrụ nke ajọ onye maka ihi na ajọ onye bidoro na mbụ wee bụrụ onye onye ọjọọ o bidoro na mbụ wee bụrụ onye aghụghọ o bidoro na mbụ wee bụrụ onye egbu mmadụ o bidoro na mbụ wee bụrụ onye na-eme alụ dị iche iche ekwensu bụ aha ya ọbụna bụ igwe ọ na-aga n'iru na-emekwa na-esu na-aga n'iru ekwensu bụ aha ya agbụ nsọ mere ka anyị sị na mbụ na mbụ na ọ bụ onye asị ọ bụ onye aghụghọ ọ bụ onye onye onye ọjọọ ọ sị na ọ na-esi n'ọnụ ụzọ abata ka ọ na-esu na na windo were aba akwụkwọ nsọ na-eme ka amata n'ezie na ọ bụrụ na ya baa n'ime ime ihe ọjọọ ihe anyị na-akpọbata oku bụ ajọ onye anọ onye kpatara na ọtụtụ ndị mmadụ na ha adịghị enwe ike ịnọte aka n'ime ije ozi a nwa mgbe nta ha bụrụ ndị si n'ime ụwa wee pụọ maka ihi na ha sigbe n'ezi mmehie ha wee baa n'ihe ọjọọ na-amaghị ama ha wee bụrụ ndị na-akpụrụ n'ime ihe ọjọọ ana m arịọ gị n'ụbọchị taa a sịrị ekwe gị ime nwanne m naanị ihe ị ga-eme bụ bịa daa kwedegara anyị na caribbean Baptist Church PO Box 42 Isiukpo Uno Anambra State Nigeria under Idemili Local Government Area maọbụ kpaa aka na fon anyị 08056179885 maọbụ 07062755900 ọ bụrụ na ọ nwere ajụjụ ị ga-ajụ ma ọ bụ na o nwere ihe ịchọ ka ịmatakwuo ma ọ bụ na o nwere enyemaka ịchọ ka enyere gị anyị dị mkpadobe inyere gị aka n'ihe ndị a niile ma mee ka ụbọchị gị wee bụrụ ọṅụ wee nyere ime ndụ gị mara n'ezie na ihe ọjọọ adịghị mma marakwa n'ezie na onye ga-anapụta gị bụ sọsọ naanị kraịst mara n'ezie na mmadụ ime ihe ma bie ndụ nke mkpụrụ nke ime mmụọ bụ inyere onwe ya aka ka o wee nweta ihe nweta n'aka chineke onye nwe m agaghị arapụ gị ọ ga-edu gị n'ebe ọ pụrụ iche n'aha Jizọs amen